AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị obi ụtọ ka anyị ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ebe anyị ga-adụ onwe anyị ọdụ n'ihe gbasara nụ ezinụlọ isiokwu n'ihe anyị chọrọ ige n'ụbọchị taa na-asị onye nkụzi nke mbụ onye nkụzi nke mbụ kee onye bụ onye nkụzi a kekwa n'ebe onye a ga na-alụ ọlụ anyị chọrọ ka anyị mara na nne na nna anyị bụ ndị nkụzi nke mbụ anyị kwesịrị inwe n'ime ezinụlọ anyị anyị asawo ajụjụ nke mbụ kee onye nkụzi a na-ekwu okwu ya ọ bụ nne na nna anyị keekwanụ ebe ha ga-anọ na-akụzi ihe ha mụtara ha ga na-akụzi ya n'ime ezinụlọ keekwanụ onye ha ga-akụziri nkụzi a ọ bụ nwa nke chineke nyere ha ngọzi nke chineke nyere ha mana achọ ka mụ na gị mata na ime ụwa a jupụtara n'ihe ọjọọ ekwensụ na-achọ otu ọ ga-esi wee zi ụmụaka ihe na-adịrọ mma igwe mmadụ nọ na-eme ihe ga-abara ha uru ọ bụghị ihe ga-abara ndị ụwa ma ọ bụ chineke uru ma na-arịọ onye nne na nna na-ege anyị n'ụbọchị taa ka anyị gbalịa na-etinye anya na-etinye ụkwụ na-etinye obi anyị niile n'ihe gbasara n'okwu nke chineke n'ịzụ ụmụ anyị mana ekwensu enyewa anyị ọlụ dị iche iche anyị na-alụ n'ime ụwa anyị nọ n'ime ya nke mere anyị a na-enwekwa ohere anyị a na-enwe oke nye ụmụ ngọzi nke chineke nyere anyị ị ga-ahụ na nwa nọ izu isii maọbụ nke nọ afọ abụọ etinye ya n'ụlọ akwụkwọ ka ekwanụ ihe obere nwa ga-amụta o nweghị ihe ọ ga-amụta ị ga-ahụ na ihe niile a na-eme na gburugburu ebe nwata a nọ bụ ihe na-agaghị abara ya uru n'ime ụwa anyị nọ n'ime ya ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa bụrụ ezigbo nne ka anyị gbalịa bụrụ ezigbo nna ka anyị gbalịa na-ezi ụmụ anyị site n'ime afọ ee a ga-ekwusị na ọ bụ nne na-ebu afọ ahụ mana ọ bụ nna tụwara nne ime ya mere ọlụ abụọ ọlụ mmadụ na-abụ ga-alụ ma nne ma nna ma n'ime afọ nna ga na-ekwuru nwa ya okwu nke chineke mgbe a na-ekpe ekpere isi ụtụtụ mgbe a na-ekpe nke ehihie ọ ga na-agbalị na-eme ka nwa ahụ na-akọta na-anụ olu nna ya na-anụ olu nne ya na-amarasị na okwu chineke ka a na-ekwu mana abụ ma ọ bụ nri nke nwata ga na-anụ ga-abụ ihe ga na-ewuli mmụọ nwatakịrị a ebe chineke nọ ma na-arịọ gị onye nne gị onye nna ka anyị gbalịa bụrụ onye nkụzi nke mbụ nwaanyị ga-enwe n'ime ụwa anyị nọ n'ime ya site na ha bụ ngọzi chineke nyere anyị ka anyị wee lekọta ha mara na n'ụbọchị nke ikpetemazụ chineke ga-ajụ gị ajụjụ chineke ga-ajụ m ajụjụ chineke ga-ajụ anyị niile ajụjụ ngọzi nke o nyere anyị kee ihe anyị ji ya mee kee ihe anyị zụpụtara n'ime ndụ nwa site na anyị niile bụ ụmụ chineke anyị nọ na nlekọta mmadụ niile ka anyị gbalịa na-enyere nwanne anyị nwoke aka maọbụ nwanne anyị nwaanyị aka n'ileta ụmụ ha chineke ga-agba anyị ume ọ ga-enye anyị okwu ọma nke ga-apụta n'ime ọnụ anyị ọ ga-agọzi mmamizu anyị ka anyị wee mara mgbe anyị ga-ekwu ihe anyị kwesịrị ikwu na onye anyị ga-ekwusara ya n'aha jizọs amen unu emeela onye igbo ọma nọnyere anyị n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ka o wee wulie mmụọ anyị mara na nwere ike irute anyị nso na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www. awr.org gị tinye asụsụ igbo dịka agụ mere isi agụ ele otu aka okwu gị si agụ mkpụrụ obi agụ n'obi ụtọ ka anyị ji na-ekele ndị End Time Ministry na-abụ ọma nkunu wetara anyị n'ụbọchị taa Chineke na-alụ ọlụ n'ime unu ama m na ịhụnanya ya na amara ya ga-abara unu ụba n'aha Jizọs amen nwa Chineke ọma na-ege ntị ugbu a anyị ga-anọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ka anyị gee ozi ọma ka anyị wee mara ma anyị na-eche ọbịbịa abụọ nke Kraịst n'ụzọ kwesịrị ana m ekele ndị enyi anyị ọzọ n'oge awa amaara m na anyị ejeela ọlụ anyị dị iche iche n'ihi nke a ọ ga-adịkwa mma dịka anyị lọtara ka anyị bịa rie nri nke ndụ nri nke sitere n'okwu onye nwanyị nri nke na-enye anyị afọ ojuju nri nke na-agbanwe ndụ anyị nri nke na-enye anyị ume nri nke pụrụ ime ka anyị ghara ịda mba ọ bụ nri a ka m na-akpọ ka anyị bịa rịa n'oge awa dịka anyị na-aga n'iru na mgbasa ozi a ana m anabata mmadụ niile ndị enyi anyị ndị ukwu ndị ndị taa dị na-anụ okwu anyị na-arịọ ka mara nke onye nwanyị gaa n'iru bara anyị ụba n'aha jizọs n'ụbọchị taa anyị ga-eleba anya n'okwu a nke kraịst kwuru banyere ụmụ agbọghọ iri ụmụ agbọghọ iri kraịst nyere ntụziaka dị iche iche site na ọnọdụ nke ahụtara n'etiti ụmụ agbọghọ iri ndị a n'ime mmadụ iri a ekere ha ụzọ ịbụọ ise ise n'okike a ekere ha abụghị na kraịst kere ha na ntụziaka ya ma ọ bụ n'onwe ya ọ bụ site n'ọlụ ihe ha gosipụtara ihe ha mere mere ka eji kee ha n'ụdị dị otu a otu ụzọ n'ime mmadụ iri a bụ ise otu ụzọ nke ọzọ abụrụ ise onye nwanyị sị na mmadụ ise ndị a mara na ihe ma mmadụ ise ndị nke ọzọ amaghị ihe gịnị mere mmadụ ise ji mara ihe mmadụ ise amaghị ihe ihe a bụ ajụjụ nke anyị pụrụ ajụ onwe anyị mgbe anyị na-ajụ onwe anyị ajụjụ dị otu a anyị pụkwara ịsa mgbe anyị na-asa anyị pụkwara itinye onwe anyị na ọnụọgụgụ ndị a site n'ọsịsa gị site n'ọsịsa nke m onwe m m ga-etinye onwe m n'etiti ndị mara na ihe ma ọ bụ n'etiti ụmụ agbọghọ nke na-amaghị ihe gịnị bụ ihe ha mere ọkpụkpụ oku nke akpọrọ ọ bụ naanị mmadụ ise ka akpọrọ ọ bụ naanị mmadụ iri a ka akpọrọ mana kraịst ji ụdị mmadụ ise na ụdị mmadụ ise nke ọzọ mejupụta okwu ihe onye nwaanyị na-ekwu okwu ya bụ ọnọdụ nke alaeze eluigwe mmadụ ise na mmadụ ndị na-amaghị ihe ọnọdụ ha ka eji na-akọwa ọnọdụ nke alaeze eluigwe akwụkwọ nsọ na-eme ka anyị mara site na matio isi nke iri abụọ na ise na mmadụ ise ndị a ma ọ mmadụ iri ndị a bụ ụmụ nwanyị ma ọ bụ ụmụ agbọghọ na-eji ha tụnyere alaeze eluigwe alaeze eluigwe nke anyị na-ele anya ya na anyị ga-aba n'ime ya eji ndụ mmadụ iri a tụnyere ya akwụkwọ nsọ na mmadụ ise bụ ndị mara na ihe ịma ihe ha bụ na ha ji ihe oriọna mgbe ha na-eje ha were na mmanụ anaghị ama ama na mmanụ nke ha ji na oriọna ha pụrụ agwụ ọ bụrụ na onye na-alụ nwunye n'ihi na ọ bụ ọnọdụ nke ọlụlụ di na nwunye nke ha jere ọ bụrụ na onye na-alụ nwunye abịaghị ọsọ ọsọ ha nọ na nchere mmanụ nke dị na oriọna ha wee gwọ na ọ ga-enyere ha aka iwere mmanụ nke ha dotere nke ha ji bịa anaghị ama ama gbanyekwa na oriọna ha ọkụ ha wee na-enwu nke a gosiri na okwukwe anyị n'ebe kraịst nọ akwesịghị ka ọ daa mba ọkụ anyị na-egosi okwukwe anyị mmanụ nke anyị ji ọ bụrụ na nke dị na oriọna anyị agwụ anyị etinye na-egosi ntachi obi anyị ịnọdụsi ike na na kraịst gaji abịa mmadụ ise nke ọzọ jikwa mmanụ mana ha enweghị nke ha ga-eji kwe ma ọ bụrụ na ọkụ ha amalite dawa mba Ịgụọ ebe a anyị ji aka ị ga-aghọta na n'ezie na onye na-alụ nwunye gburu oge o tere aka tutu ọ na-abịa mmadụ niile bụ ndị nọ n'ọnọdụ a na-echere arahụwo ụra ma ngwa ngwa a na-eti mkpu lee onye na-alụ nwunye ọhụụ ka ọ na-abịa ịhụ na mmadụ ise ndị na-adịghị na njikere ndị na-enweghị ihe ndota nke a ga-eji tinyekwe mgbe mmanụ ha na-agwụ oriọna ha anada ha malitere rịọba arịrịọ ka enyetụ ha ndị nke ọzọ wee sị mba nke anyị ji agaghị ezuru anyị jee n'iro ka igote nke a bụ nramahụ ndị anyị na-enwe taa dịka ndị kwere ekwe okwukwe anyị na-atalata atalata ntachi obi anyị n'ebe kraịst nọ adịghị anọ edesi ike otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ịpụpụ anyị n'iro n'ime ọnọdụ dị otu a ihe ndị anyị nwere ike ịgabiga n'iro nwere ike gbuo oge nye anyị tutu anya na-alaghachite ọbụna onye nwe anyị abịawo n'ihi na tutu ndị a na-alachite onye na-alụ nwunye abịawo ngwa ngwa ọ bịara ebechie ụzọ ohere adịkwala gị ndị a pụrụ n'iro ịbata okwukwe anyị n'ụbọchị niile ekwesịghị ịtalata atalata mmanụ anyị na-egosi ịhụnanya oge nye kraịst n'ihi na ọ ghaghị ịbịa mana ọ bụrụ na nchere oge anyị na mmanụ anyị agwụsịa ọ ga-etinye anyị iru na iro tutu anya na-alaghachite ọzọ mmanụ anyị na oge anyị niile agasị ya otu a ka alaeze eluigwe dị ekwena ka ihe ọ bụla nke pụrụ ịbịa dịka ibu alụ n'ihi na akwụkwọ nsọ na-ajụkwa anyị ajụjụ sị ọ bụ gịnị pụrụ ewezuga anyị n'ịhụnanya nke kraịst ọ bụ na ịhụnanya anyị ezughị oke n'ebe kraịst nọ nchere oge anyị agaghị anọ eresi ike otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ịkpọpụ anyị tutu anyị na-alaghachite ma ọ bụ tutu anyị aghọta na anyị agabigawo ma ọ bụ na anyị jetewo aka ịlaghachite ga-abụ ihe rara ahụ na ihe siri ike n'ime ọnọdụ dị otu a alaeze eluigwe emechidobe anyị mana ekwena ka ihe ọbụla adụm nke ụwa agụa alụghị di amụghị nwa alụghị nwunye akpachaghị ego ma ọ bụ ihe ọbụla ọzọ pụrụ ime ka okwukwe gị daa mba n'ebe onye nwanyị bịa ndụ dịka ụmụ nwanyị ise ndị mara na ihe ndị gwere na ihe oriọna werekwa mmanụ nke a ga-etinye anaghị ama ama onye na-alụ nwunye eche aka onye nwanyị na-atachiri anyị ogologo ntachi obi eleghị anya o kwesịla abịa mana n'ihi ọnọdụ na ihe ndị anyị na-agabiga na nzọụkwụ ndị anyị na-emebe ka o zuo oke dị mma n'iru onye nwe anyị ọ na-echere na-echere na-echere ma otu ụbọchị ọ ga-abịa n'otu ụbọchị ahụ nke onye nwe anyị ga-abịa ekwena ka ọ bịa dịka abịakwute gị dịka mberede dị na njikere were okwu nke onye nwe anyị na-azụlite onwe gị na-aṅụ ya dịka mmiri na-erikwa ya dịka nri ọ ga-enye gị ike nye gị ume ichere ruo mgbe onye nwe anyị ga-abịa ka anyị na-atụle uche na okwu ndị a ka anyị na-amụta okwu ndị a ka anyị ji ya biri ndụ ana m arịọ ka ngọzi nke onye nwaanyị bara anyị ụba na nchere ruo mgbe onye nwaanyị ga-abịa ka mgbaru ọsọ anyị bụrụ na ala eze eluigwe ya dịrị gị otu a dịkwara mmụọ otu a na aha jizọs bụ onye nwaanyị amen nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi ngọzi aja onye wetara anyị ozi ọma nke pụrụ iche na-echekwutara anyị na eze chineke na ọdị ire anyị nọ na njikere ọkụ anyị ọ na-enwu dịka o kwesịrị ka anyị gbalịa nọ na njikere ka anyị gbalịa nabata mmụọ nsọ chineke n'ime ndụ anyị ka o wee nyere anyị aka wulie mmụọ anyị ka anyị wee bụrụ ndị ga na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com arigiria at yaho dtcom maọbụ arigiria at gmail dọtcom arigiria at gmail dọtcom onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363724 070 63637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa Ndewo